Yo, yo, yo, it's boy OG Vibes, and I'm here hanging out with the baddest DJ, DJ Mosaic. Bruh. TrendyBeats.com. ejesu ya mara mma afụmabụ arịmaka na-eji adụgbuola ụjọ ahụ nsọ nshi ama onye nwụ nwanne gị gasọ ndị ma na Abuja n'ụzọ aga a ga-ahụ ka ihe ama onye nwe nwanne gị gị gasọ mbe Yesu yọ mara mma You are listening to DJ Mosaic

steeti nke nọ na lọji ye. masoro bọdị fofo fofo injin vespa shot taya kasi butu homa ọwa otu njiri samoto ndeze moto chama kwatọkra moto chama melod azọla moto ya wụrụ moto mist onye eze chama azọtala moto chama azọla moto chama melod azọla moto ya gbara moto mist oke na-asọ nwere ma mmiri mgbade mmiri kwasị ngwọ na kwasị ndị oke agadi nwaanyị ikiri nwa akịrịsị akụkụ ya so ya nweza si ya na tagbuo eji maka ọla na akụkọ nsọ ya mere o mere ala teu amor. ọmọ nù lẹ́rìí mma mara ebe m jiri tikwu egwu gbakpọrọ na akịrị enyi m gbaba ahịa ndamo ndị mma na-agbakọma na ebe m ji jee anwarị mma m nwoke m onye jiri na mma ihu na acha nwa ha gbasa dọla ndị ebe ego obi nọ etinye ekekere biko enyekwanụ m oke erula m chiege kọkwa nna m mana na m naka o nne m chiege kọkwa nna m mana dọrọnụ m lọvụ mgbalaga chiege kọkwa nna m mana na m naka mkpanaka krisanori ihe nne jiri ya ya ego m ga-enye n'ụlọ ọbụ ya kọla m ụba ekelele ndịda na ọkwa ebe jee n'oyi ụwa na-akpọkwa ya ya ejiri ezi o egwu anyị gbara agba ọfọ ọfadolo ọfọ ziri ama nwaanyị sa ya jọfọ agboke ji na ya jọfọ chineke kere ụwa marala n'ụwa onye jisi ya bụ onye ji nọfọ bịa wekwa mara mara ekwe medara nwoke na mesi iwe na-apali elegbuo egwu mi gbara agwa igirigi igirigi apụsịrị egwu magalanụ igbochi mgbarịma mgbarịma nwoke ji eji nwaanyị ji eji o anya n'elu ugbo gboo na-asị ọfaduru ndị ọfọ ziri ezi ugbo were ndị ọmarị mma ekele kelere amụma afrịka

etu ya nwa nwa ji si eriri ihe enyi m si mgbarịma mgbarịma o bọrịma na jerema nọ na amaghị onye dibịa emezonyere ya gbogbo ama weze eze nnanụ na he imeda nwobịa mụ awarị mma onye ọma imeda nwobi na amaghị nwa adaruala ya erie ka nwa wa ọdaruala ya erie ka kwesị mgbarịma mgbarịma o ogo ru na nanụ lolube onye ọma ịnachi mmego na Paul chapter 1 verse 1 ọ sị nini onye ekele sọni sọni ekele ya na so idi na so idi na so You are listening to DJ Mosaic. ya. mma na nne gị mabedemanụ n'ụwa ụkwa dị na mma dadi megerule ma onye ụwa ma ya ọ sọbịadụọla eje nanụ me nkwọ na mma eje mana nụmo ma onye ụwa ma trendybeats.com genocide. listening to DJ Muzai. No Ugo Nabo. Nke a mbute special. Lebanon. ya mezila onye ọbụla ji achọzi ego mbute nna amadolu n'ego mbute na-asọkwọ n'ụsọnụ amabutie a na-elizie n'obi ọcha ọ na ayé màmá o mmadụ ka obodo oyibo oluzi obodo oluzi owelu nkata bụla ego ego mbute mmadụ nọ na-eche na obodo oyibo ojezi obodo oyibo oluzi owelu nkata bụla ego ego mbute n'ezienụ ndị ọgbala uru agbalọ m ifebe a na-ekezi n'elu ụwa bụ sọ nke ga-abalụfa ma famasi n'ime ndụ na-enwezila ọnwụ n'ebe onye na-ejezi ananụ ebe afụ ka ọ na-ejezi ewetọnụ ọ bụlụ maka ezi nwoke ife mele eme ka nna eje ka kọlụ nwoke onye mụ na ya na ndị mma oyima mụ na ya na-atụtụ mụ na ya na-abọ na-atụtụ mụ na ya na-abọ na-agba mbọ anyị na-ahụzụ anyị kwelu na ọ ga-adị mma o emesịa na ọ ga mma n'otete na aka ọ dị njọ o emesịa na ọ mma emesịa ka na ife ga-adị mma o na mma ụtụtụ n'etiti anyị nọ na-eme anyị fụgharị anya aṅụọ anyị fụzie na abụ anyị elie mụ na mụ na dị na mma mụ na anabọ na-eme ka nwanne o abụta ofu m oyi mụ nwoke wee nabụ nọ ojesia na befe nnata ọnata wee gbozie monowu osimoonowu onowu n'obi agbawa ma onowu n'obi agbawa na m onowu n'obi etiwa nna m ee nsi ezigbo oyi ezigbo oyi ma gịnị na-emeghị ezigbo oyi ma gịnị na-etighi oyiniki ga-etili mkpu akwa o oyimusi m onowu na-alụ emenne obele nwanyị atọlatọ dezie n'obele nwanyị atọlatọ o jele obodo oyibo ọ nata webulu ji pụnata jezie egwe kpọpuozie ntị ya emesịa na ojezie egwe jezisi ezigbo yi m ọbịa na-eti ya kwa o kedu ibe na-etili mkpu akwa kedu ibi na-etili mkpu akwa o oyi m wesi m kpọm onowu a onowu go na onowu na aga m obodo oyibo ọ dị ka obodo oyibo a na eji nkata ebula ego a na-ejizi kata egbula ego na ga-eje obodo oyibo nzi ezigbo oyi m ezigbo oyi m welu nwayọ welu nwayọ ka isobu ụwa doo na adatu ife ụwa n'ike o akalaka niile bụrụ ofu akalaka niile bụrụ ofu o oyi m uwe kwe mana olu ezizu ka na abụ nchọba jeje oyi m asị na ezigbo oyi m ejebego obulu welding mesin. ofife ọka ji aka n'ụwa obulie welezie nụ na mgbuka wee wele ego jebe south anọ na south no phone call not even a letter anyị na-atụ n'ọga dị mma o ofu arọ ga emesi arọ na abụọ ga emesizi arọ nke ịtọ ga a na-echezigbo oyi m ọbata ife ga-adị mma ọnata ife ga-adị mma o ọnata ife ga-adị mma na mụbo n'owe chenjibe ọgọdọ ayọkwa ego mbute na-eri olili nọ m ebe nnata ife alụ igwe m wee pụọ nne anya ọbụla oyi m nzazie na oyim a oyim ọ gịnị na-emezi o oyim wee tiwa akwa oyim wee tiwa mgbu akwa o osim onowu onowu na-alụ emenụ m o onowu na-anọ m na onowu na-anọ m na m 13 years onowu na-anọ m na mkpọrọ as I'm talking to you now onowu na-anọ m na mkpọrọ ndị ewebe ezi oyi ọka isi jebe o ezi oyi ma ọka isi jebe o una fugo na ezi oyi m o ọsị m tinye ebele. ka ọ malụ m ọganata ọ bụlụ baro ọ bụlụ ọkwaba ọ bụlụ ke kwaba ọ bụlụ wa kwado ego mbute bụ ọnyahụ ego mbute ego mbutele ego mbute ego mbutele ego mbute mekpa na ego mbute ego mbute ego mmabute ego mbute ọchasị bute ego mbute ọchara ọchasị bute ego mbute mekpa na ego mbute ego mbute chapter 1 verse 1

ego ma ọtọ tọnụ eji ya wahala DJ Mosaic. Akwa onye eji m kpuchiri Jama Bushiri niile n'ụwa ịgba ga-atụ ya ome m na-ejirele na chi nwanyị pụmana amam onye m eze n'elu ụwa m na ndị ire akarịala ọwụba m si ya ngwa ọhụrụ maka anya n'ụwa nye mma mesi enye gị n'elu ụwa nye mma mesi enye gị onwe sarịrị onwe arịrịọ amamihe were onye mejiri ya gharị onye ji amabuchiri sọntịn nwụrụ onye akpara ya. enyi m ihe akpabuchiri onye akpara ya. akwa onye ji amabuchiri sọntịn nwụrụ onye akpara ya. enyi m ihe akpabuchiri ye ịnwụla onye akpara ya. akwa onye ji amabuchiri sọntịn onye akpara ya. adobe na field kọkọ. Nwanyị Ibe yeje ara na kpasoje mmadụ 25. sisi machara nwakwa e. ya dobe na field kọkọ. Nwanyị Ibe yeje ara na kpasoje mmadụ 25. Nwaka nene kwa mama onye Mama ye. na. Ike kwasị nshikwara nwe supapritie ndị akpụshiwe akwa onye eji amagbuchiri onye ya na ịgba ọta ya onye sumili skate ọkọ nọ nso onwe gị oche mmegbarị mma onye ọwara agbamegwu nke ya onye si agbata obi ya rị ya mma agụchakwana ọsa gụọ maanyị onye gbukwala onye chi ya dobere akwanye ji ama kpuchiri sọntịn mụ na onye akpara ama ya enyi m ihe akpakpuchiri yo mụ na onye akpara ama ya akwanye ji ama kpuchiri sọntịn mụ na apara akpara ama ya ete akpakpuchiri ihe mụ na onye akpara ama ya o akwayeji ama kpuchiri somtin ndo onye akparị amaya o aka ọnwa na aka ọtụ gbaralagodi a ga kpuchiri mmere hapụ o jara ya rịwala onye rije elu ya mechie ndị na ya maka ka oge yọtara ọmara oge yọwa onye agbasara m emejọ nwara ya obere onye beziri n'elu ngwenye bere gbadụ onye mejiri m

people, your favorite boy, Young Sweet. The man get out with the baddest DJ, the man in my call, DJ Mosai, the baddest. Oh shit. Ayakata. Agbonga Bana Gia 5.

onye ya nwanne ya so akpụla ya ma mara o were rụzi ije o were rụzi ije anya apaliela onye ya nwanne ya so ojejela akpụla ya ma ị mara o were rụzi ije o were rụzi ije onye ya nwanne ya so akpụla ya ma ị mara o were rụzi ije o were rụzi na onye ya bụrụ na ejiru ya omeja mma na n'elu were owere ndọmasị mara nụ ya bụ nwanne ụmụ ibe egbe akpa mmanụ ka eji ekele ụwa o owere nụzi ije n'ama owere nụzi ije anya kpalila o onye ya nwanne ya so uje jela ụlọ ya ma ị mara owere nụzi ije owere nụzi ije anya kpalila onye ya nwanne ya so were lụzide ya anya paliela onye ya nwanne ya so ojejelapụaya mara ọyịkwanụ mma shama nwanne kwejega ya swara shabina shila mmụọ ọkwa izuma nwanne mmebara agbakakwanụ mma karaka onye ji izuma nwanne gbara agba izuma nwanne gbara agba ka onye ji mma anyị jiri otu obi jiri otu obi mere nuo anyị ji otu obi kpezi anyị ji otu obi n'ubere nuo anala enye bụ ọgbaghara kụgbulu aka mmiri ewe onye ya nwanne ya kwajaga ụjarụla n'uye nwanne onye ya nwanne ya sejega ujejekwala tụla ya o izuka mana na-etie ụmụ ibe na n'ụlọ olumo o nwere nụzi ije ndị ọma ndị ọma kpọrọ mpiri na n'ụlọ maka nwanne m ndọma na n'ụlọlu mewe onye ya nwanne ya so uche nyere atụla ya ma ị mara owere n'ụzọ owere anya kpaliela onye ya nwanne ya so iwe na Amerịka egbe owere nụzije njọma owere nụzi ije na Amerịka ekelela m enwe ndị nọ na Eshia ndị nọ na London na n'ụlọugbo ọkwa oh. mmanụ n'ibe ya mmanụ n'ibe ya otuo oh. ọkwa mmanụ ka eji eje mmanụ ewu onye ji mere nza ya gachiyo oh. ama wezeze njọma obodo manyụrụ ibe ya ọ na-ewu nwunye ya nwanne ya sojega nwunye jere akpụla ya ma ị ya nwunye ya nwanne ya jere akpụla ya anyị nwunye jere akpụla ya ma ị mara ezokpezokwu dije makọla gị akụkọ

mmanụ obi ndị mmanụ ha agbalaga ọkpụodokpuru elu ndị mmanụ nọ n'ime ya ebe mo ojukwu bọket ajukwu bọket anya tima mgbọdọ na na ohere n'ebe a abụ ama bịakụkọ anyị chabụrụ m na-eji nnabịa nna ahụ nwere ihe ga-eme nwụ mama cha nwokwu mo achọghị kelu brọda ọnụkaala ịgbanye ji na rose ịgbanye ji gbara ma gbaghara ewegbe n'elu ụwa ndị a emere ndị nọrọ idogwuo mere ndị ndị dị egwu ọbụọ ọfọ n'obi santos nwanne na obe Gospel alias Babarikas omenneji one of ihe agwa ọ garịla gị mma worldwide ịgbanye ji na rose ịgbanye ji arụ da ịgbanye ji aṅụ mgbọ ịgbanye ji na aṅụ mkpọ. meti Joseph ka ma akpọ gị ihe oro oro emecha nna na bịaruo nna adịesa John dị mma adịelu ala ọsa mmanụ akpa usoro ya

imeluwa lọsa. chief doctor aloloni mmanụrị akpa ọdọgba ejeje bawa ọkụwere ịkaraka ịdarona gbaroro chief chijioke old onye egwu emekuku gbaroro omujo one of ezi obodo nje ezi obodo lee maazị na akụjobi nnadị ezi obodo abịala Ori O. Oh. Ori oh. O. Madam Biko Sokwo Aye. nna. Ihe oriri na ihe ọnwụ. Dabịa nna. Isuro ya esi. ihe. eze valentine anya lebechie eze ndị igbo na Lagos steeti eze zuru ezu mee ajaeremimejaganu echimole dabiana ebechana ibialona nzele ọgbaroro nze nne m ọwụ nzokoro Sunday gbara ọwụla osikwa narị. ekpere You are listening to DJ Mosaic. <laughs>

gọzichara ya ọmatimazi nna ya elugo gentleman iwe onye zeta gaba n'iru odinga odinga odinga chifkanis nwabụ nwoke ọmarị mma eze anayo chif ụwa ndụ ejiọfọ eze anayo nwa. iwe onye eze eji okwe eri okwe onye eze n'ọkwụ ụdọ iwe onye kraka awa onye olufo ya hmm, Chris nze nwafọ amakọnyụrụ akpa kedu maka awụsa are you pregnant ebube ọha lawrence onye eze reneseka services limited lagos werekwanụ chamalogeda akumotila parịparị onye na chiri favorite boy, Young And I'm hanging out with the baddest DJ, the man in my DJ Mosaic, with mini baddest, oh shit. ababa Onye orire this west north and south.

onye nojere abụrụ ọdị gbanyọrọ na aba aba nna n'ala onye nojere enuchabụla ịhụna na ọpara owere azọla moto onye nọ ma anyọdọ gbara Side.

ile m niile onye mejọrọ gbara m ije n'ebe ole nwe ole nne ụdara onye watara ole nne na ole nwanne ụdara onye watara ya nye nna onye o

ụdara onye ole nwanne ụdara taala ụdara nda buru ụdara nda me jeremaya nye ya o ụdara onye ụwa bido ọnwụ ụgba ha

nne ude nwa ụdara onye ụdara ya jenna o ụdara onye ụdara nna ya jenna arara obiọma o chineke na m ebe nne enyi mara mba ya ekwula m

anyị nwụrụla Wonguton deserves another ụbana weze metie na nwụnachukpabala chigi bọrala ọ bọla etu ogbere okechi onye ụjọ baba agwara gị shiga ka owerele akọrụ eke ruo aja emeze kele nke hụ na ga-erie anaija ọmachapulu nọrọ ya lele nwa agba ya piki na-agba ya kidi agba ya kintakati na-agba oge achọgara ịra pụtapulu ke gị from 4

You are listening to DJ Mosaic.